ebe m na-aga ọnụ onye m na bụ 10,000 naira ụzọma agwa ma nne gị nwere ego ọ dịkwa mma ọ gị na-emezi ọ gị na-eme ụzọ ọ dị ya n'azụ nọ ka ọ ọ ga-adị mma ọ ọ na-eweta Ọ nwere ịnwụ na ọ Arụ adịrị nwa nwoke. Ideziri ejebe health center nọ. Ana m egosi health center sị na ọ mara na health center dị wee chọla ịbịaba. Ọ nwe ife ọ bụ ịnalị. Nne m, ọ gịnị? Ọ bụ ejiri ahụ ụzọ gbanwa m. a sị 10,000 naira n'ụlọ ọgwụ a ga-eji agwọ ya 10,000 n'ụlọ ọgwụ ka sị weta onye ka na-ebere akwa 10,000 nwa si ego ya nọdụ anị ebezina ebezina anị ebezina anị 10,000 obere ego dama ala o. anya mmiri efi ji ọkwọ mbe ọ nwere mbe kedu ụdị ajụjụ dị ife niile kedu ịdị ajụjụ dị ife welu na-ego nye ya nụ ka ọ jee gwa nwa ya nọ n'ụlọ ọgwụ eji e egbe n'ọgwụ eji mba ji ọgwụ anyị agwụ ya na nkịtị ije ka ọnụ be dibịa ma ọ bụ ebe nwe ọ bụgodo ụlọ ọgwụ ya agba kaadị gbọọ ọ bụrụ be dibịa ka ije were ihe ego egbe ya eji wee tie ọgwụ ihe e, e, ego ji ya eji wee tie ọgwụ afọ igbube m ikpere na abụ m nke a mụ na onwe m na-agba enyere aka ọsịma ma enyekwa gị aka bịa nwaanyị je nene m akpa ife na akpa gana mosgo nwa na-etinye ego nka dị izipet nene ma ego ọfọdụ kwọrị n'ime ya nene ka mmụ ebezina akwa ụmụ nwaanyị na-enwe nwebekwanụ a na-asịba inwe setifiketi nwa ekwivalent ka ndị oyibo si ya ya na mụ na nwunye dina abalị abụọ abalị na-abụọ nkịtị jidekwu 10,000 ewechitasa n'ala kịnakịta ife ị na-ekwu na-ekwu ebe ọ ka ọ na-ekwu na interest na mma arapụrụ ya interest dị n'ego manya ji chọọ ọ ya achọ n'ife anyị eji wee mee ọ na n'otu asị omume anyị na-eme ndị na-enwere ifefachi ya iji ego wee ma ịpụta ibulu ego fa ọ bụrụ nwata nwaanyị ịmarụ na-adịrọ nwa ya ọ ga-abịa iwele ego onye ọgwọba nwa ya gwọsi ọ dịrị ekpelie sọsọ ezughị ife ọ ga-abụ chukwu bulu mmaji mmaji onyinye omume a njọ ọ jọla ezigbo njọ bụfụ ndị na-enwere ifefa ji ego eme ibulu na nwata nwaanyị na-enye arụ adịrọ nwa ya ka inye ya nwata nwaanyị kasị elo na ọ na nwa gị ka ọ na-elo njọ ka njọ njọkwọ nwa ka njọ e njọkwọ e e nwa ka njọ ọ bụ na m na-enye ego a kedu nke aka afọ ka ị dị oge bịa bịa njọ ka njọ ọrụ ndị ka ị na ka ichoro ichoro jeje golive ukwu ha na-eti sakabela ọkịrịka njọ ka njọ